ndewonu ndị be anyị abịakwana m ọzọ ka mụ na unu kparịa ọ ga-adịla anyị niile na mma ọ ga-adịla nwoke ọ ga-adịla nwaanyị na mma wee na-asị nke onye chiri ya zelo ibe nji maka ya bịa taata bụ maka ibe ndị oyibo na-akpọ abomination alụ ihe ọ pụtara n'ala igbo bụ alụ na nke mmekwu common ones nke na-emebili anyị ibe na ndụ a na-ebi tata ọ na-emebili anyị tradishọn anya nke ọchọdụ n'ala igbo ọkwụ ịghọtago anyị ka anyị bịa ka m kọwara ụmụnne anyị ndị ọgbara ọbụ ụmụaka na-amụ kịta na-ekwu na ọ nwere ibe o mere nke ịgbara o sịghị na o nwere ibe o mee and sometimes ọ bụrụ dị ya fọt maka na akọwara alaba onwezi nne na nna adụọzi interested ịkọwa maka ụwa ọbụ ịkọwazi ọbụ na ebule eju ụmụanụ ma ọ ijiri makwala ibe a na-alụ mana mụnwa na onwe m bịara ka m kwuo onye ịghọtago ka m kọwapụta aba ọ just few wons na-emebi ibe ka m ekwu maka na o riri nne obuke n'ime bụ mmekọrịta nna na nwa ma nne na nwa ịghọtago nnukwu alụ ka ọ bụ n'ala Igbo anara eme eme ifugie nke ọzọ abụrụ mmadụ igbu mmadụ ibie ịghọtago igbu onye nke gị ọ bụrụ ezigbo ibe alụ ka ọ bụ ma mmadụ ji aka ya gbuo onwe ya ịkwụ ụdọ a na-akpụ ya ịkwụ ụdọ ma ọsusaid ịghọtago ọ bụrụ ezigbo iwe alụ ọ bụ n'ala Igbo nke na-esotekwu ya nke na-eso ya abụrụ mmadụ na onwe enye idina nwunye nwanne ya nwoke ma idina di nwanne ya nwaanyị ịghọtago ọ bụrụ ezigbo iwe alụ ka ọ bụ ifugie den nke ọzọ na-esokwu ya abụkwala mmadụ idina ọgụ ya nwaanyị ma idina ọgụ ya nwoke ịghọtago ụmụ ibe niile o kwesịrị ekwesị o kwesịrị ekwesị atọ anyị nwabụ ndị igbo ịbịa na ala igbo anyị nwere praịd nwee dignity nwee kọlchọ anyị nwere ibele ọ bụgodu na ọ na-eme na mba n'ọzọ ọ nara eme na ala igbo ọ bụrụ ọ na-eme mgbe gboo a na-aga onye maa alụ nwe ebe a na-ekwu ịkpụ alụ onye nwe akpụ alụ ọkwụyọtago ehe ịkpụ alụ a bụkwa cleansing eklinzie ya wee nwekwa ike batakwa na sosaiti sokwa nwekwa ike solu na-emekọrịta ịghọtago na-emekọ wute ndị ndị nke gị and sosaiti so ụmụ iwe niile a ma mmadụ na onwe enye ịdara onye nke gboo ma mmadụ idina nwunye mmadụ ma ọ sịa na ọ sịrị ụmụ iwe niile a na-emezi kịta biko dododo many of them bụ alụ ọ bụrụ na-eme mgbe gboo a na-aga onye nwe mmetụ ibe alụ aja a na-esowe ọkwụyọtago ehe mana nkịta ọdụka alụ ụgbọdọ alụchago alụ so onye ọbụlazi ndị ọgbara ọgbụ ha na-eme ibe sọba ọkwa ibu nke ọzọ kwa egen bụ na nwoke e, na onwe ya ara bụ nni ebe ọgba ọtọ ịghọtago onles ma ozu nni edinezi ifugie ụfọdụ ụmụ nwanyị na onwe ebe ara bụ nna ebe agba ọtọ onles na ozu ifugie so ụmụ ibe niile abụọ alụ m gaghị eme extension of this video ajọs m bịa ka mee introduction ya na ibe anyị na-akpọ alụ ibe ekwesịrị ekwesị ime n'ala Igbo biko ka uche anyị dị ya onye amara asị kọwarịa maka na ọ na-emebi ibe nne ịghọtago ee ọka akwụkwọ nwanne unu nwoke a na-akpọ Kenechukwu onye agwalụkwe agwakwe ọzọ biko si na ozi a ka anyị were wee na-amụta onye nwee kọmentị ya jee na kọment sekshọn onye anara efolo anyị ya folo anyị maka na chanel a bụ ebe a na-amụta igbo ọchọ na otu esi eme omume ezigbo omume ngwa ka ọ dị na next vidio.